AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo anyị abịala n'ọzọ n'ụbọchị taa n'ihe omume nke dịrị anyị ọka bụkwa okwu nke ndụmọdụ nke ezinụlọ ka anyị ji na-aga n'ihu biko gị onye na-ege m ntị ana m ekele Chineke onye mere ka anyị dị ndụ n'ụbọchị taa onye nyekwara anyị ike nyekwa anyị mmasị dotekwa ezinụlọ anyị n'udo anyị wee bụrụ ndị nwere obi nke ịnọ n'ihe omume nke ụbọchị nke taa biko ka anyị na-aga n'ihu n'ihe omume a ihe m chọrọ ka anyị leba anya abụ. asụsụ a ndị Igbo na-asụ nke a na-asị atịghị atị erowo erowo atịghị atị erowo erowo gịnị ka okwu a pụtara ana m ele ya anya n'ihe dị ka na ọ dị ihe ndị na-ebute ụzọ tutu ihe ndị ọzọ nke ka ihe ndị ahụ elu abịa iwere oke ma ọ bụ iwere ọnọdụ n'ime ndụ anyị dịka anyị na-ekwu okwu ihe gbasara ụmụ anyị ndị na etota etota ma ọ bụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa achọpụtara m na ọtụtụ n'ime ha anaghị achọ ịna ndụmọdụ n'ihi gịnị ha na-achọ igosipụta dịka anyị na-ekwu na ha bụ ụmụ nwoke na ha etoola na ha kwesịrị inwe obi nwoke kpaa agwa nwoke ihe ọbụla nke ha ga-eme ya bụrụ na ọ bụ nwoke nwoke ahụ ha bụ ka ha chọrọ ka a na-ahụ n'ụzọ niile na gburugburu niile ebe ọbụla ha nwetara onwe ha anyị bụ nwoke ọ bụ ya bụ ihe m ji wepụta isiokwu a n'ụbọchị taa ọtụtụ n'ime anyị na-eji maka na anyị bụ nwoke na-emefe ihu oke ọtụtụ n'ime anyị na-eji maka na anyị bụ nwoke anyị anaghị ana ndụmọdụ ọbụnarị mgbe asị gị na-achọ gị achọghị m n'ihi na abụ m nwoke m ga-esi ya ṅa gee ntị ghara ịga ebe a onye asị na ọ chọghị m m na-achọ ime ka anyị mara ajụjụ nke m na-ajụ bụrụ ọ bụrụ na m bụ nwoke nwee ume nke m ji bụrụ nwoke na-eme ihe niile n'ụzọ nwoke si eme ya elu ụwa na-ahụ na abụ m nwoke ma enweghị m ike ịghọta na ọ dị ebe a achọghị m m na-agakwa ebe ahụ a gwara m sị m agala na achọghị m na ya isi ọkpakọrọ m ọnụ gịnị pụtara na abụ m nwoke ana m achọ ime ka anyị mara sị na mgbe ị ga-abụ nwoke bụ mgbe ị tozuru oke nwee ike ịṅomi ihe mara anyị elerele na nke arara ara nke a pụtara n'ihu gị sị achọghị m gị si ebe ahụ pụọ gị nwa okorobịa tutu ihe ịbụ a na-evuju gị obi gịnị ka anyị na-ekwu okwu ya na mgbe gara aga ọ dị otu nwatakịrị nọrọ naanị afọ iri na asaa nwatakịrị a nọ n'ụlọ akwụkwọ nke etiti ọ bụ nwatakịrị Chineke nyere onyinye ebe ọ dị ukwuu n'ihi gịnị ebu ụzọ bịa wulite ya ebe ọ mara nwa mma nwa okorobịa abịa hụ na o nwere onyinye nke ịgba bọọlụ anyị ekwuola ihe gbasara ịgba bọọlụ n'ụbọchị taa mana na ọtụtụ ndị a na-agba bọọlụ gbata ya nke ọma a na-eji ha aga mpi n'ebe niile dị iche iche na ogo niile dị iche iche na onye ọ bụla na-ahụ ha n'anya ụmụ agbọghọ na-ahụ ha n'anya ọ bụghị naanị ndị na asọ mpi na ihe egwuregwu nke bọọlụ ịbụkwara e onye na-agụ abụ gụta ya nke ọma ma ọ bụ ị na-akụ egwu gụta ya nke ọma otu ka ndị mmadụ ga na-akpụ gị n'ahụ dị ka ijiji onye ọbụla ị ga-abụ nwa ya ihe gị ga-amasị ha ọ bụ otu ụwa anyị nọ n'ime ya si dị ụwa anyị nọ n'ime ya chọrọ ndị na-enwe ike wepụta onyinye nke Chineke nyere ha ahụ ya anya nwa okorobịa nwa ma m na-akọ akụkọ ihe gbasara ya n'ụbọchị taa hụrụ otu nwa agbọghọ nke nọkwa n'ụlọ akwụkwọ ebe ọ na-aga ya sị nwa agbọghọ na ihe ya masịrị ya nwa agbọghọ a sị na nwa agbọghọ sowonu ya ha akpawa mgbe ha ji na-akpọ ọrịa ahụ nne nke mụrụ nke nwaanyị bịa hụ nwa okorobịa ahụ ihe ya amasịghị ya ya akpọ ya sị nwa m nwoke biko ahụrụ m na ị na-abịa ebe a achọpụtakwara m na ọ bụ nwa m nwaanyị ka ị na acha abịa biko abịala ọzọ nwokorobịa okorobịa egedighị ya ntị echi echikwa nwa laghachiri n'ụlọ ahụ nwaanyị akpọọ ya sị ya nwa m ị na-ekekwado ntị n'olu nne na nna gị bịa ị nwekwara nne na nna ihe m chọrọ ime ka ị mara bụ na ndụ gị amasịghị m achọghị m gị n'ụlọ m achọghị m ka gị na nwa m kpaa biko abịakwala n'ụlọ m ọzọ ị ma na nwa okorobịa a egeghị ntị ngwa ngwa ọ kpọchiri ntị ya ekwensu were ya mere ngwa ọlụ mgbe ahụ ka nwa agbọghọbịa ntakịrị ya ya na ya na-eso matara na ọ ga-achọ ekwentị bịa gwa nwa okorobịa na ọ chọrọ ekwentị nwa okorobịa na ọ dịghị ọrụ ọ na-arụ afọ iri na asaa naanị ọ nọ n'ụlọ akwụkwọ nne na nna na-azụ ya na-enye ya nri na-eyiwe ya akwa bụ onye gara chọta ego eji zụọ ekwentị bịa nye nke nwaanyị mgbe nwaanyị bịara hụ na o ruola na nke inye nwa ya ekwentị ya eche ma bịa ghọta na ikwe aka efeela nku aka nwaanyị a nweekwa ndidi nwa okorobịa alaghachi ya akpọkwa ya sị ya nwa m ọkwa gwara m gị abịala n'ụlọ m ebee ka ị na-esi abịa nne gị na nna gị ha nọkwa ha na-enyekwa gị ndụmọdụ ma nwa okorobịa kpọrọ ya ihe efu ma mechie obi ya na-aga n'ụlọ nwaanyị a si ya abịana n'ụlọ ya nwaanyị a dịka m si hụ nwaanyị a ọ bụ nwaanyị na-enweghị di ọ dị otu onye nke ya na ya na-akpa nwaanyị abịa mee ka onye ahụ ya na ya na-akpa bụrụ onye ga-iritara ya arịrị na arịrị ya nwatakịrị a na-elekwasị ya n'isi ya gwa nwa okorobịa nwa okorobịa aga chere nwatakịrị a nwụrụ ya kụọ ya adịghị akụ mgbe eji kụtara ya isi abụ okpu ya dị ka anya ya emeghewela ya alaghachikwa n'ụlọ ahụ asị ya abịala ọzọ ọ gaji ịna ekwentị mgbe ọ gaziri ịna ekwentị ka nwaokorobịa jidekwara ya mee ya ihe asị eme n'eme nwaokorobịa laanụ o kweghị ịnụ ntị ihe ọ gara bụ ịnakwa ekwentị ahụ ejirila gbuo ili ugboro abụọ mgbe ahụ ka nwaanyị a ji para ihe nke a na-ekpochasị ahụ a na-akpọ acid were wụọ nwa okorobịa azụ ya agwụ ya gabụ onye na-ewu iworo ahụ ọma ahụ niile nke o nwere na-efughị isi laa n'iyi nwa m nwoke ọ bụrụ na ị toola ị gaara amakwanụ ebe a chọọ gị ọ bụrụ na ị maara ihe ọ bụrụ na ị bụ nwoke ị gaara ama na achọghị gị n'ụlọ ahụ ị na-aga lee nwa okorobịa bụ onye na-eme nke ọma n'ihe egwuregwu nke bọọlụ a na-ele anya na ọ ga-abụ onye ga-enwe ihu ọma a ga-ahọpụta n'otu n'ime ndị ga na-elekọta obodo anyị na ihe egwuregwu nke bọọlụ na gburugburu anyị na ụwa niile ma lee otu nwa okorobịa si were ndụ ya tinye n'aka ekwensu ekwensu wee were ya laa ya n'iyi ugbu a ọ kpaghị ahụ ya n'aka ahụ ezukwaghị ya oke ya na-ebe akwa lekwa ihe e mere ya a na-eme gị ka ọ bụ gị mere onwe gị nke kacha m njọ bụ na nwanne ya nwoke nke tọrọ ya kwesịrị iji lata nwanne ya na-aba mba sị ọ bụ gịnị kpatara eji si otu a kpaa nwanne ya nwoke aka ọ dịdị mgbe ọ gwara nwanne ya sị ebe a sị gị abịala n'ụlọ ahụ ọ bụ gịnị ka ị gara ebe ahụ ime bịa dịrị nwanne m n'afọ iri na asaa iji nwa agbọghọbịa eme gịnị ọkwa gị ka aka na-azụ n'ụlọ akwụkwọ ihe wutere ya bụ otu esi kpaa nwanne ya aka m na-asị ọ bụrụkwa na ị ike ịhụta na nwanne gị dara iwu ọ pụtakwara na otu ahụ ka ndụ gị onwe gị dị ma eleghị anya ị ga-enweta oke nke gị mgbe na-abịa n'ihu ma ọ bụrụ na ị chọọ ụzọ jikọọ onwe gị aka gị onye na-ege ntị m na-asị na mgbe anyị toro mgbe anyị bụ nwoke mgbe anyị maara izu mgbe a ga-ahụta anyị nke ọma bụ mgbe anyị bidoro ịmata na ebe a achọghị anyị ezi enyi m na-ege ntị ị ma na ike ntị ka mma karịa ịchụ àjà nzuzo ma na-ekele onye okenye eze nlewemchi onye chekwutara anyị nwa ndị ntorobịa na ndị agbọghọbịa ka anyị gbalịa gee ntị nye nne na nna anyị nye onye agbata obi anyị ige ntị ka mma karịa ịchụ aja nzuzo imeela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ezinụlọ nke inyere nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume nye gị ogologo ndụ na ahụ isi ike amen nwa chineke na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at ma ọ bụ awrnigeria@gmail.com. at gmail chekwuta na ị nwere ike kụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mma na-achọ ya ọtụtụ ya ajọ ya ma na-ebube ka ga-abịa oge ahụ na-abịa ngwa ọbịbịa ya ọbịbịa ya na-abịa ọbịbịa ya na-eso ụbọchị ọbịbịa ya keneruso E ụbọchị ọbịbịa ya chịkọba ibe ya ihe mgbaga ya dịkwa emeghe ga-abụkwa anyị dị na ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya Township District Choir unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke na ngọzi ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige oziziọma ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo mmadụ niile ndị na-ege ntị onye nwe anyị gọzie unu n'aha Jizọs isiokwu anyị n'ụbọchị nke taa bụ ikwere nke a ikwere nke a anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ Jọn isi iri na otu amaokwu iri abụọ na ise ruo na iri abụọ na isii akwụkwọ Jọn isi iri na otu amaokwu iri abụọ na ise ruo na iri abụọ na isii ka anyị kpere Chineke onye nwe anyị mehapụ anya anyị abụọ ka anyị wee legide oke ihe dị iche iche nke dị na akwụkwọ nsọ gị biko gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị n'oge a ka mara gị bara ha ụba gọzie ha n'aha Jizọs onye nwe anyị amen ikwere nke a bụ isiokwu anyị akwụkwọ Jọn isi iri na otu amaokwu iri abụọ na ise Jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite n'ọnwụ na ndụ onye na-ekwere na m ọbụna ma asị na ọ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ ọ gaghị anwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ikwere nke a otu akụkọ dị nke mere na obodo Jerusalem ndị na-eje ozi garutere ala Jerusalem n'otu ụbọchị ha wee garute nso n'ebe ahụ e liri Jizọs n'ihi na ọtụtụ ndị mmadụ na-aga n'ebe ahụ site n'ụbọchị ruo n'ụbọchị ịga ahụ ebe eliri Jizọs n'ụbọchị nke a nke anyị na-ekwu okwu ya ọtụtụ ndị mmadụ rutere n'ebe ahụ ma ọ dị otu oke ibiri nwoke onye gara ebe ahụ nwoke ahụ adịghị anụ ihe nke ọma ngwa ngwa o rutere n'ebe ahụ o wee jụọ ajụjụ sị gịnị ka ihe ndị a pụtara gịnị na-emekwa n'ebe a ngwa ngwa o rutere n'ebe ahụ otu onye nọ ya nsị wee sị ya ebe a bụ ebe eliri Jizọs ngwa ngwa onye okenye ahụ agba ọsọ gbabala ime ili e, nke ghokwara ọnụ ọ nọdụkwara ọdọ n'ebe ahụ o wee pụta ngwa ngwa ọ pụtara o wee welie olu ya tie mkpu sị a ebe a dị mma o ebe a bụkwa ebe kwesịrị ekwesị ka mmadụ ọbụla bịarute gị onye na-ege ntị gịnị bụ isiokwu anyị nke ụbọchị nke taa isiokwu m bụ na anyị adịghị efe Chineke onye nwụrụ anwụ anyị na-efe Chineke onye dị ndụ ebighị ebi n'ihi na ili nke Jizọs Kraịst bụ ili nke ghọrọ ọnụ ọ nọghị n'ime ya Dịka ndị mmụọ ozi gbara Mary Magdalene ama n'oge ochie ngwa ngwa ha rutere n'ebe ahụ n'ụtụtụ mbilitere ọnwụ ha mere ka ha mata na Jizọs anọghịla ebe ahụ na ili Jizọs ghere oghe pụtara na anyị onwe anyị na-efe Chineke nke dị ndụ ọ bụghị Chineke nke nwụrụ anwụ ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa na-eche na Chineke abụghị Chineke ma n'eziokwu ili ya na-agwasị anyị ike sị na onye nwe anyị dị ndụ ọ ga-adịkwa ndụ ruo mgbe niile ebighị ebi n'ihi na ya onwe ya sị abụ m mbilite n'ọnwụ abụkwa m ndụ onye ọbụla nke na-ekwere na m ọbụna asị na onye ahụ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ nke ahụ bụ akụkọ nke ọ kọrọ gbasara lazarus ị kwere na nke a na ọbụla dị na onye ọbụla nke kwere na jizọs kraịst a sịkwa na onye ahụ nwụrụ anwụ onye ahụ ga-adị ndụ ọzọ dịka oke mmadụ ahụ sịrị na ịgarute nso n'ili jizọs kraịst bụ ihe kwesịrị ekwesị ka onye ọbụla mee otu a ka anyị na-akpọrute gị nso n'ebe ahụ nke eliri jizọs ọ bụ ezie na gị onwe gị abụghị ya ma site n'anya nke ime mmụọ gị ị ga-ahụ na jizọs bụ onye dị ndụ ebighị ebi ọ nọkwaghịla ili ahụ ya onwe ya bụ onye nọ n'aka nri nke chineke ya onwe ya bụ onye na-eguzo n'ihu nke chineke n'ụbọchị nke taa ee ya onwe ya na-adị ndụ ebighị ebi na amaokwu nke iri abụọ na isii ebe ahụ na-atọ m ụtọ nke ukwuu nke ọ sịrị ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ nke na-ekwere na Jizọs Kraịst ọ gaghị anwụ ma ọlị nke ahụ na-atọ m ụtọ nke ukwuu n'ihi na okwukwe m bụ na onye ọbụla nke kwere na jizọs kraịst nke dị ndụ ọ gaghị anwụ ma ọlị ma onye ahụ ga-ebi ndụ ruo ebighị ebi n'ihi na okwu chineke bụ ee na amen onye ọbụla nke kwere na jizọs kraịst o nwere ndụ ọhụụ n'ime ya ndụ ochie agabigawo ihe ọhụụ ka e nyekwere ya dịka onye nwe anyị na-ekwe anyị na nkwa na akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ amaokwu iri abụọ ọ na-asị mụ onwe m ga-anọnyere unu ruo oge niile mụ onwe m ga-anọnyere unu n'ezie n'ezie gị onye na-ege ntị Chineke na-anọnyere gị n'ọlụ gị Chineke na-anọnyere ụmụ gị mgbe ha na-eme egwuregwu ha Chineke na-anọnyere gị mgbe ị nọ n'ụlọ ọgwụ Chineke na-anọnyere gị mgbe ị na-agụ akwụkwọ gị gị onye bụ nne gị onye bụ nna chineke na-anọnyere ụmụ gị n'ebe ọbụla ha nọ ee nke a bụ nkwa chineke nke a na-apụta ìhè n'ihi na jizọs anyị bụ onye dị ndụ ọ na-enye anyị ọṅụ na na icheta na anyị onwe anyị bụ ndị na-efe chineke nke dị ndụ ọ bụghị chineke nke nwụrụ anwụ o kwesịrị inye gị ọṅụ n'obi gị n'ihi na ọ bụrụ na chineke bụ nna gị chineke na-anọnyere gị kwa ụbọchị ọ na-ahụ ihe ihe ọ bụla nke gị onwe gị na-eme ya mere gị onye na-ege ntị ị kwere na nke a ọ bụrụ na ị kwere na onye ọbụla nke kwere na jizọs kraịst asị na-adị na ọ nwụrụ anwụ ọ ga-esi n'ọnwụ bilie ka obi tọọ gị ụtọ n'ihi na ọ dịghị ihe ọma ọbụla nke ga-eme n'akụkụ onye ọbụla na-abụghị na onye ahụ ga-esi n'ọnwụ ya bilie ọ dị ọtụtụ ọnwụ nke ụmụ mmadụ na-anwụ n'ụbọchị nke taa ọ bụ ezie na ha bụ ndị dị ndụ ma ọnwụ dị iche iche dị n'akụkụ anyị ma onye nwe anyị na-ekwe anyị nkwa sị onye ọbụla nke kwere na m ọ dịghị ihe ọbụla nke ga-eme ya n'ihi na chineke na onwe ya etiela aka n'obi sị mụọ onwe m ga-elekọta onye ọbụla nke kwere na ya gị onye na-ege ntị kwere na jizọs ka ihe dịrị gị na mma kwere na jizọs ka o leta ezinụlọ gị kwere na jizọs ka o leta gị ebe na-agụ akwụkwọ gị kwere na jizọs ka o leta gị ebe ị na-eme ihe egwuregwu nile niile dị iche iche kwere na jizọs ọbụladị na gị onwe gị nọ n'ute ọrịa n'oge a n'ihi na jizọs n'onwe ya ga-eme ka ị dị ndụ jizọs pụrụ ime ka arụ gị si ike jizọs pụrụ ime ka a sị na-adị na ịnọ n'ụtọ ọrịa nke ga-eduba n'ọnwụ ị gaghị anwụ ma ọlị n'ihi na ndụ ebighị ebi ka o kwere anyị na nkwa ya onwe ya bụ onye na-ekwe nkwa ya onwe ya bụ onye na-emezi ya ya mere n'ụbọchị nketa gị onye na-ege ntị anyị na-arịọ ka okwu ndị a dịrị n'ime gị dịka ọ dị n'ime anyị na onye nwe anyị ga-emezi ihe nke ya onwe ya kwere anyị na nkwa dịka anyị na-emechi ana m arịọ ka ịhụlata isi ka anyị kpere Chineke onye nwe anyị anyị na-ekele gị n'ihi okwu gị ka ha rabụ mmadụ niile ndị gere ntị n'okwu gị taa ndị kwere kwere na gị biko onye nwe anyị mezuo okwu gị n'ahụ ha nke gị onwe gị si na onye ọ bụla nke dị ndụ nke kwere na gị ọ gaghị anwụ ma ọlị kama ọ ga-enwe ndụ ebighị ebi wee ka mmadụ niile bụ ndị gara anyị n'ụbọchị nke taa nwee ndụ ebighị ebi site n'aha gị n'aha jizọs onye nwe anyị amen amen n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ka anyị kelee onye mgbasa ozi Peter Ikonta onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka mara Chineke na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imeela n'oziọma nke inyere nyere anyị n'ụbọchị taa ezi enyi m ị nwere ike ịkụrụ anyị naekwentị na 070 6363 7224 070 63637224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo